AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa kraịst ka anyị ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa anyị na-eleba anya n'okwu nke ahụike ama m na chineke na-edu anyị ndụ ama m na ịhụnanya ya ga-abara anyị niile ụba n'aha jizọs amen anyị ga-eleba anya na oyi nke na-aba na mkpọfụrụ nke ndị ọkachamara na oyibo na-akpọ nimonia oyi nke na-aba na mkpọfụrụ oyi anyị na-ekwu okwu ya bụ oyi nke na-enye mkpọfụrụ mmadụ nsogbu ọ gaghị ekwe ka ị na-eku ụmụ ọfụma kekwana ihe na-akpata oyi ya na-ekwu okwu ya ka anyị mara na akwụkwọ nke anyị ji na-ekwu okwu n'ụbọchị taa bụ akwụkwọ nke onye ọkachamara na ahụike richard yokoolun dere ọ bụ ya ka anyị ji na-ekwu okwu n'ihe gbasara n'oyi nke na-aba n'ime mkpọfụrụ ndị oyibo na-akpọ nimonia ka anyị mara na ọrịa bụ ọrịa na-egbu ndị mmadụ n'ime ụwa anyị nọ n'ime ya ọ na-ebidokwanụ ma mmadụ nwee oyi oyi nke a ga-akpọ kọmon kold onye ahụ eche sị na oyi a bụ oyi nke ga-atụ m ọ tụọ otu ụbọchị maọbụ ugbo abụọ ọ rapụ m ma ọ na-abụ otu ahụ oyi nke na-aba n'ime mkpọfụrụ bụ oyi nke ga-abịa n'arụ mmadụ ọ ga-anọ ezigbo ọdọ na-enye onye ahụ nsogbu n'iku ume ọ ga-anọ ọdọ n'arụ mmadụ ihe na-akpatakwana ya wụ nje ọrịa nke a na-akpọ infections ọ baa n'ime mkpọfụrụ anyị ya ba na-enye arụ mmadụ nsogbu anyị ga-aghọta na mgbe ọrịa na-ebido ọ ga na-enye mmadụ ahụ ọkụ ọ ga na-eme ka ajịrịja na-agba onye ahụ onye ahụ ga na-enwe ahụ ọkụ na-enwe ezigbo oyi ajịja na-agba onye ahụ ọ gakwa na-eme ka onye ahụ ghara ị na-eku ume ọfụma mana onye arụ dị chọrọ iku ume ọ ga na-eku ume mana ọ bụrụ onye na-arịa ọrịa mkpọfụrụ a ọ bata n'ime arụ mmadụ onye ahụ aga na-eku ume ọfụma ka a na-akpọ shortness of breath onye ahụ ga na-eku ume oku ume ọ gaghị eme ka ume onye ahụ na-alọda otu o kwesịrị ọ ga na-eme onye ahụ na-eku ume ume ahụ a na-akwụsị n'ụzọ mara sị na ihe na-akpata ụkpọ ọrịa awụ mgbe mmadụ na-akwụ ụkwara na-akwasị ụkwara ahụ ike anyị ga na-ahụ ihe na-achanụ dịka uhie ma ọ bụ ihe na-adịghị mma nkọtọrọ akọtọ ka onye ahụ ga na-akwapụta onye ahụ na-enwe obi ya ga na-ara ya ahụ onye ahụ agaghị enwe oburiri umeala site na ụkwara ahụ na-enye ya ezigbo nsogbu ka anyị mara na mkpọfuru ahụ n'oge a onye ahụ nwetara ọrịa ọ ga-anọ ka sapo eji na-asacha ihe mkpọfuru onye ahụ adịkwaghị dịka otu o kwesịrị site na onye na-eku ụmụ ọfụma mgbe ikuku na-abata gị na ekwubụ nwa ahụ n'ime arụ gị ọ na-enye aka na-emepe ihe a na-akpọ blood vessel ka onye ahụ na-ekute ụmụ dị mma mana blood vessel a na-ekwu okwu ya ọ bịa bụrụ ihe mmadụ na-eku ume ya enwe blockage ọ ga-enye nsogbu ka onye ahụ wee kuo ume dị ka o anyị na-arịọ onye ọma na-ege ntị ka anyị gbalịa anyị na-achọ ụlọ ma ọ bụ anyị chọrọ ịrụ ụlọ nke aka anyị ka anyị gbalịa mara sị na ụlọ nke anyị ga-achọta gburugburu ebe anyị ga-ebi ga-abụ ebe anyị ga na-eku ikuku nke dị mma mara na ọ dịkwa mma ka osisi dịrị n'akụkụ ụlọ anyị site na ụmụaka nke anyị na-azụlite maọbụkwa ndị na-eme n'okenye ọ dị mkpa ka arụ ha nweta ikuku nke dị mma ma ha na-eku ume ha mara na ọbara a na-akpọ blood vessel ga-agakwucha ahụ niile ọ ga-agarị n'ime ahụ niile benye arụ ihe a na-akpọ energy ume nke anyị ga-eji wee na-ekwu ikuku ọma ka arụ anyị bụrụ ihe ga na-arụ ọrụ ọfụma ọfụma mana onye nwere nje ọrịa na-enye mkpọfuru anyị nsogbu onye ahụ agaghị eku ikuku nke dị mma ị ga-ahụ na mkpọfuru ọnya bụ ihe fụrụ akpụ ka m jụọ na anyị ọ dị onye nọ n'ime ụwa a ga-asị ya ka ọ ghara ịkụ ikuku ruo nkeji ise na iri ka otu ọ ga-adị ya n'arụ ọ bụrụ sị na ị naghị emegasị ahụ ị ga-aghọtasị ụbọchị ọbụla ị chọrọ ibido ya asị gị ma holduo your breath ka ndị oyibo ga-ekwu ya ka ijije ume gị nkeji ise ruo na nkeji iri ị ga-ahụ na ọ ga-enye gị ezigbo nsogbu na ijije ume ahụ na nkeji ise ruo na nkeji iri mana ọ dị mma ka anyị na-agbalị na-eme ya ụbọchị niile nke ndụ anyị ma ị nọ n'ọrụ ubi ma ị nọ n'ọrụ ndị na-eti uwe ndị ọcha ebe ọ bụla ị na-arụ ọ ga-adị mma ma ịbụ ticha skuul gbalịa ụbọchị niile ma gị ma ezinụlọ gị ka unu na-ejije ume unu nkeji ise ruo na nkeji iri ọ ga-enyere aka ka ọbara wee na-aga n'ebe o kwesịrị ịga ka ọ bụrụ na mmadụ agaghị anwụ mgbe na-abụghị mgbe ya marakwa na ndị mmadụ na-anwụọlanụ mgbe na-abụghị mgbe ha nwere ike ịbụ n'ime ọrịa a na-akpọ ọrịa oyi ọrịa na-aba n'ime mkpọfụrụ ka anyị gbalịa mara sị na ikuku bụ ndụ mmadụ ọ bụrụ na ibi n'akụkụ ebe a na-akpọ mekanik wọkshọp ebe a na-arụ ụgbọala ma ọ bụ ebe faktọri m jụrụ ị ga-aghọta sị na ikuku nke na-apụta ebe ahụ abụghị ihe ga-adị mma n'ime arụ anyị ka anyị mara na chineke kere mmadụ na oyiyi ya n'ịhụnanya nke kraịst ka o ji kee anyị keekwana arụ anyị ka ọ bụrụ ụlọ nsọ ya ụlọ nsọ ahụ nke chineke kere arụ anyị ka ọ bụrụ abụghị ebe ọ chọrọ ọ bụ nje ma ọ bụ ọrịa chineke achọghị ya n'ime arụ anyị anyị ga-agbalịsi ike gbalịsi ike na-eme ihe chineke chọrọ ka arụ anyị wee dị ike anyị ga na-eri nri nke dị mma nri nke ga na-enye aka ka ime arụ anyị dịrị ike ihe a na-akpọ imun sistem anyị ga na-agbalịsi ike na-eme ka imuniti anyị dịrị ike kekwana ihe mụ na gị ga-eri iji nyere aka ka imuniti anyị dịrị ike ọ ga-adị mma ka anyị na-eri akwụkwọ nri akwụkwọ nri ya bụ nke ịzụtara n'ahịa akwụkwọ nri ga-aka mma na nke ịkụrụ na gburugburu ebe ibi nke na-etighị fatịlaịza akwụkwọ nri nke nwere fatịlaịza na-enyekwa arụ anyị nsogbu it harms the body so ọ ka mma ka anyị gbalịa gota nke na-enweghị ntụpọ ọbụla na-arụ ya nke na-enweghị fatịlaịza na arịa nke eji maọbụ si ọkụkọ maọbụ si ewu ihe dị si natural within our environment meta ị ga-aghọta na akwụkwọ nri nke a ga-eme ka arụ anyị dịrị ezi mma onye ọma na eke ntị ka anyị gbalịakwa na-eri oroma oroma dị n'iche iche chineke agọziwo anyị ọ bụrụ na ọnwa mbụ n'afọ ọnwa abụọ ma ọnwa atọ ị ga-ahụ na oroma dị iche iche ga na-apụta nke ọbụla nọnụ n'ọnwa ọbụla ọ nọ gbalịa rie ya rijuo ya ebe ọ ga-adị mma ọ ga na-enye aka ka ime arụ anyị a na-akpọ imun sistem ọ ga na-enye aka ka ọ dị ọfụma ka arụ anyị wee dị ike anyị ekelela nwanne anyị nwanyị onye nyere anyị okwu nke ahụike nke ụbọchị taa nwanne anyị nwanyị Rosemary ugonwaanyị Lawrence imeela n'okwu nke ahụike nke inyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka ọ na-agba ume n'ụbọchị niile nke ndụ gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com anyị ga-anọ mgbe anyị ga-ewetara anyị abụ nke si n'olu ndị Seventh Day Adventist Church Hilltop Aba bịa n'ụlọ o bịa n'ụlọ ihe ọma Chukwu mere ka ndụ m obi tọkwara ọ n'anya ka o wee nwụọ m n'obe Kalvarị bịa n'ụlọ o bịa n'ụlọ o Chukwu n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele ndị Seventh Day Adventist Church Hilltop Aba na abụọma nkunu nyere anyị bịa nụlee anyị ma na chineke dị mma anyị ga-aja ya mma n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche dịka m nọkwara ekele anyị kwesịrị inwe obi ụtọ na ọṅụ ikere Chineke ekele onye mere ndụ anyị afọdụ isiokwu m chọrọ ka anyị leba anya n'oge awa mgbe isiokwu ke na-asị ịhụnanya ịhụnanya ha kpọrọ ịhụnanya mbụ ihe ndị oke mkpa nye mmadụ ọbụla Chineke nkereke ịhụnanya ndị mkpa na ezinụlọ ịhụnanya ndị mkpa na amaala ịhụnanya ndị mkpa ọbụla n'ime nzukọ ọ bụrụ sị anyị enwee ịhụnanya ebe mmadụ ibe anyị nọ ọ naghị nwe mmadụ ibe anyị ha ọjọọ ka anyị mechie anya sọpụrụ onye nwe anyị onye nwe anyị imeela n'ihi n'ikwere ndụ anyị fọdụrụ ụbọchị nke taa anyị dị ikele ekele n'ihi na asị na ọ bụghị mmanya adịghị ya anyị dị ikele karịsịa ala ofe nkịta nke i mere ya gaa aka ọma imeela wụ anyị ebe ọla ka nke ererela isi anyị n'otu n'otu chịrụkwara gawa gọzie onye ukwu gọzie onye nta gọzie nwoke gọzie nwaanyị kwee ka ọ dị anya niile mma n'aha Jizọs Kraịst mbụ onye nwaanyị amen dịka m nọrọ ekwuru isiokwu anyị ga elefe anyị n'oge nsị ịhụnanya ịhụnanya mbụ ndị omimi ma akọwasịa ya rụtụwa ya aka na ndị iche iche ịhụnanya ka adịgonyekwa okwu mbụ ịhụnanya kelee enweghị iru abụọ ịhụnanya agapela ọba ịhụnanya kelee enweghị obi abụọ kelee abụ ka iru abụọ ịhụnanya ka ihe na ụsa asụ ala obi mmadụ fụta laabụ mmadụ na-achara ya ọchị obi ya daka ha ọdọ jizọs kraịst na onwe ya mbụ onye nwere ịhụnanya ebe anyị nọsịla aka nna ya chineke tutu eke anyị onwe anyị bụ mmadụ onye nwe anyị adịla mbụ tụọ ntọala mgbapụta silaka jizọs ọ bụrụ sị anyị onwe anyị bụ mmadụ emeghe otu a ga-eji gbapụta anyị mgbe mmadụ njehiere n'ịnụfe isi n'okwuke chineke mmadụ kwesịrị ịnwụ ọnwụ n'ihi mmejọ ha ma mgbe oge nduru n'ihi mkperịkọtala enwe na tutu atụọ ntọala ka ụwa jizọs kraịst bịara bịa nwụọ ọnwụ bịa kwụọ ụgwọ mmehie ka anyị onwe anyị metara anyị kwesịrị iji nwụọ chineke anyị si kwuo okwu n'akwụkwọ jọn 3:16 nke na-asị n'ihi na chineke hụrụ wala anya otu a na o nyere ọbụna ọkpọrọ ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kọma ka onwe nwee ndụ ebighị ebi ịdị eleba okwu adịkpe ịhụnanya ọ bụ okwu ndị omimi ịdị eleba na kraịst hụrụ ịhụnanya ebe anyị n'otu a a kpọrọ otu a mbụ ihe na-adịghị mmadụ mere mmadụ ihe na-adịghị ha anyị mere ya adịghị nri anyị shire ya adịghị uwe anyị zụtara ya adịghị moto anyị zụtara ya kama ọ bụrụ ịhụnanya ukwuu o nwere mmadụ ka eke nọ n'ihi na ebumnobi chineke ebe mmadụ eke nọ bụ ka ọma bụ ka ọjọọ ebumnobi chineke obe mmadụ ka okereke mbụcha ndị okereke ndị ndụ gara ya ozi ebumnobi chineke obe anyị nọ mbụcha anyị nwee ndụ nwebiga ya oke ya sịla anyị kwesịrị inwe ịhụnanya n'ebe chineke anyị nọ na chineke mgbe ịhụnanya ịhụnanya a chineke nwekwa n'obe anyị nọ sila aka ya mbụ jizọs onye bịara nwụọ ọnwụ n'ihi anyị anyị onwe anyị taa ndị ụdị ịhụnanya anyị nwere ebe ndị agbata obi anyị nọ anyị nwere ebe ụmụnne anyị nọ anyị nwere ebe ụmụnna anyị nọ ọ bụla n'ime nzukọ adịghị nwecha mkpọrọmasị etela amaala evuri abata n'ime nzukọ akụwasịa nha mkpọrọmasịla ekosịfụghị dị ọ bụla ime nzukọ ke chineke ma taa n'ihi enweghị ịhụnanya adịkwaghị nwanne m mere ndị mma adịkwaghị nwanna m mere ndị mma adịkwaghị enyi m mere mara mma adịkwaghị onye memba m mere mara mma n'ihi enweghị ịhụnanya onye nwe anyị nsị kpọrọ aka n'uche anyị gaala akwụkwọ jon John 3:1 ya sị leenụ aha ịhụnanya nke a bụ ke nna anyị nyewuru anyị ka e wee kpọọ anyị ụmụ Chineke ụmụnne m adị m ịrụ anyị obere anyị chọtụrụ onwe anyị ka anyị ike nwee ịhụnanya mmadụ ibe anyị nọ ọ bụrụ sị anyị enwee ịhụnanya ebe ụmụnne anyị nọ ebe ndị agbata obi anyị nọ anyị agaghị hụ ọjọọ anyị emee nwanne anyị anyị agaghị hụ ọjọọ anyị ememe mba anyị anyị agaghị hụ ọma mbete imere onye nwanne anyị anyị atụchie ụkwụ sị na ọ gaghị ime ọ bụ enwe ịhụnanya mkpatara ha ndị ahụ gịnị mekọrọ chineke si hụ anyị n'anya ụgwọ anyị si ya bịa enwe mkpọrọmasị ebe mmadụ ibe anyị nọ onye nwe anyị nsị kpọrọ akọla uche anyị gaa na jọn isi iri na atọ amaokwu nke iri atọ na anọ na nke iri atọ na ise ọ si iwu ọhụụ ka e ndị inye anyị ma anyị nwee ịhụnanya obi mmadụ ibe anyị nọ na mmadụ niile ga-eji nke a mara na anyị mbụ ndị na-eso ụzọ ya ha kpere ịhụnanya dị mkpa ịhụnanya ya agụ iwu ịhụnanya ya emegide mara onwe ya ịhụnanya mgbe ịhụnanya fụtara onwe ihe mmadụ m kwesịrị inwe ịhụnanya ebe mmadụ ibe ya nọ ha ọma meere nwanne gị ha ọma emeela nwanna gị ha ọma emeela nwa dị gị ha ọma emeela onye ezinụlọ gị ha ọma emeela onye nzukọ gị gị nwee ịhụnanya si chineke na o meela n'ihi ọma nna otu a n'ihi nke a adị m agwa ndị memba anyị lee ebe ọbụla anyị chọtara onwe anyị chi anyị nwee ịhụnanya ebe mmadụ ibe anyị nọ ghara ichere mmadụ ibe anyị ihe ọjọọ n'ihi na onye nwe anyị ngwara anyị na akwụkwọ abụọma isi otu na iri atọ amaokwu nke atọ ya sị ya ribe ajọ omume anyị ama larị onye gị guzonu chineke ncheta ụta anyị ji enwe mkpọrọmasị ebe mmadụ ibe anyị nọ na ebe ya onwe ya nọkwa arị onye gị guzonu n'ihi nke a ka m nọdụ arịọkwa unu site na ọgbọ ịhụnanya chineke mma anyị adịghị ya taa chineke ncheta ụtọ anyị jide emejọ ha ụtọ anyị jide emejọ mmadụ ibe anyị ụta anyị jide mmadụ ibe anyị arụ ala ụta anyị jide asụ mmadụ ibe anyị sụọ ọnụ ụta anyị jide akụchiri mmadụ ibe anyị ụkwụ ya ncheta ihe ndị a ọ gaghị inwe obi ebere anyị nọ kama ọ bụrụ ihe ịhụnanya a ka o nwere obe anyị nọ ya eme ndụ anyị afọdụ n'ihi nke a anyị nọkọrọ arịọ arịọsi ike ka onye ọbụla njisi ike nwee ịhụnanya ebe mmadụ ibe ya nọ ebe onye agbata obi ya nọ ọ bụrụkwara anyị enwee ike leba anya n'akwụkwọ First jon ishike anọ John nke mbụ ishike anọ amaokwu nke asaa lụwa ala ebe a na-ekwenye kọwasịrị na onye na-enweghị ịhụnanya amaghị Chineke n'ihi na Chineke mgbe ịhụnanya Chineke mgbe ịhụnanya na onwe ya adịghị otu ị ga-ejisi hụrụ mmadụ ibe gị anya ma ọ bụla ịnwefuwu Chineke onye nkere gị anya ndị otu anyị kwere ahụ Chineke n'anya otu anyị ahụ Chineke n'anya mbụ anyị ga-esọpụrụ Chineke anyị ga-enwe nrube isi anyị ga-ega ije dị ka ntụziaka ya na ụkpụrụ ya si dị ọ bụrụ nwunye anyị enwe ike sọpụrụ Chineke rubere ya isi ọbịa mgbe anyị enwe n'ịhụnanya obe onye kere anyị nọ ọ bụrụ sị anyị enwe ịhụnanya ebe Chineke anyị nọ anyị ga-ejikwa ụgwọ ịhụkwa onye agbata obi anyị n'anya karịsịa ndị memba anyị n'akwụkwọ ndị ozi isi ike iri na nna amaokwu nke iri abụọ na isii ọ bụ n'obodo adịkpọ antiok ọ bụ ebe ahụ ka a nọkpọ ndị na-eso ụzọ kraịst oyiri kraịst ha kpọrọ oyiri kraịst ụlọ ọnụ tutu akpụsị mmadụ na onye anyị yiri kraịst na onye anyị yiri chineke ọ bụla ahụ na-agwa chineke n'ime ya ọ bụla onye anyị enweela ịhụnanya ịhụnanya dị mkpa ịhụnanya ndị achara mmadụ ụzọ ịhụnanya ga ime hụ na abịata nwanne gị ma ọ bụ nwa di gị isi gawa ezinụlọ ka enwe nsogbu ọ bụ enwe ịhụnanya ndị ime ahụhụ ọma mbịatala okporo ụzọ anyị a na-egwuru ọnụ laa ya n'imi n'ihi enweghị ịhụnanya mara arịọ ụmụnne na ụmụnna n'ime nzukọ kraịst chi anyị si ike nwee ịhụnanya na ọdịkpa mkpa mgbe pọl ndịkwara agwa ndị kọrent okwu kọrent nke mbụ isi ike iri na atọ amaokwu nke mbụ lụwa ala ya na-agwa anyị sị ọ bụrụ na anyị nwere asụsụ dị iche iche nwee onyinye dị iche iche nweekwa ike ikpe ekpere ọ bụrụ na isi ugwu fụọla ọnọdụ ya ma anyị enweghị ịhụnanya na anyị mkpara agwa he nchara nrachịrị na-adịghị anyị mbara n'ihi nke a ji anyị si ike nwee ịhụnanya kraịst nwere ebe anyị nọ ọ bụ anyị enwe ike jesi ịhụnanya anyị ike jesi okwukwe anyị ike onye nwe gị ga-egọzi anyị onye nwe anyị ga-enyere anyị aka ịhụnanya na ihe niile inwe ịhụnanya ị ga-ichere mmadụ ebe ihe ọjọọ mmadụ arịọ onye nwaanyị agasị anyị etufuola ịhụnanya nke ndị ochie nke ndị mmiri ozi na nji hụ onwe ole anya ha na-agakọta ka ọma were erikọta anyị mmadụ adazara ibe ya ahụ anyị nwee ike gwegharịa ya n'oge ndị na onye ndị ndụ mejie agbata anya na mmadụ ibe anyị mee ka ịhụnanya anyị ruo ala ebe mmadụ ibe anyị nọ na eme mba anyị nọ ọ ga-edere anyị la mma n'aha jizọs kraịst mbụ onye nwaanyị Amen. Amen. anyị kelee onye okenye si isi chikwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ imeela anyị na-arịọ ka chineke nye gị ịhụnanya ka ọ bara gị na ezinụlọ gị ụba nye gị ogologo ndụ na ahụ isi ike amen imeela onye okenye si isi chikwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche kọrọ na ekwentị onye ọma na-ege ntị na 070 6363 7224 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com mara na ị nwere ike ige ozioma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke nọnyere ndị gere ege ka ịhụnanya ya bara mmadụ niile ụba n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo